timoti nke mbụ isi nke anọ ma mmụọ nsọ na-ekwu okwu sị na n'oge ikpeazụ ụfọdụ ga-ewezuga onwe ha n'ebe okwukwe anyị dị na-aṅa ntị ndị mmụọ na-eduhie eduhie na ozizi nke ndị mmụọ ọjọọ site n'iru abụọ nke ndị na-ekwu okwu ụgha ndị eji igwe ọkụ daa ha na akọ na uche nke aka ha ndị na-egbochi mmadụ ịlụ di na nwunye ndị sikwa mmadụ erila ihe oriri dị iche iche nke Chineke kere ka ndị kwere ekwe ndị mazukwara eziokwu ka ndị ahụ were ekele nara n'ihi na ihe niile ọbụla Chineke kere dị mma ọ dịghịkwa ihe ọbụla a ga-ajụ ma ọ bụrụ na e were ekele nara ya n'ihi na e sitere n'okwu Chineke na ekpere doo ya nsọ ọ bụrụ na ị mee ka ụmụnna anyị na-eche uche n'ihe ndị a ị ga-abụ onye na-ejere kraịst jizọs ozi nke ọma ebe a na-azụpụta gị n'okwu niile nke okwukwe anyị na nke ozizi ọma ahụ nke isowuru n'ụkwụ n'ụkwụ ma jụọ akụkọ iro niile emerụrụ emerụ nke dịkwara agadi ndị inyom ma na-anwa onwe gị ka ị wee rue nsọpụrụ Chineke n'ihi na ọnwụnwa nke arụ bara uru nye ihe nta ma nsọpụrụ Chineke bara uru nye ihe niile ebe ọ nwere nkwa nke ndụ na nke ndụ ugbu a ma nke gaje ịbịa okwu a kwesịrị ntụkwasị obi kwesịkwa ka a nara ya nke ọma n'ụzọ niile ọbụla n'ihi na ọ bụ iru nke a ka anyị na-adọgbu onwe anyị n'ọrụ na-agbasikwa mgba ike n'ihi na anyị elewe anya Chineke dị ndụ onye bụ onye nzọpụta mmadụ niile ma nke kachasịnụ onye nzọpụta nke ndị kwere ekwe na-enye ihe ndị a n'iwu na-ezikwa ha ekwela ka onye ọ bụla lelie nwata ịbụ anya kama mee onwe gị ka ị bụrụ ndị kwere ekwe ihe atụ n'okwu n'ibi obi n'ịhụnanya na okwukwe na ịdị ọcha ruo mgbe m ga-abịa na-aṅa ntị ọgụgụ akwụkwọ gị na ịdụ ọdụ gị na ozizi gị elefula onyinye amara ahụ nke dị n'ime gị anya nke e sitere n'ibu amụma ya na ibikwasị aka n'isi nke ndị bụ okenye nye gị na-ejisi ike n'ihe ndị a na-anọsi ike n'ime ha ka ịga n'iru gị wee pụta ìhè n'ebe mmadụ niile nọ rịba onwe gị na ozizi gị ama na-anọgide n'ihe ndị a n'ihi na n'ime nke a ị ga-azọpụta onwe gị zọpụtakwa ndị na-anụ olu gị